n'ala Igbo ha anaghị enweta enyemaka maọbụ nleta anya otu ụlọ akwụkwọ nke dị na obodo mepere emepe ọ bụghị otu ihe iji ya ọ bụghị otu ihe amaghịzi m ihe a ga otu ihe ụfọdụ ụmụ akwụkwọ na-etukwu na anị nkịtị wee na-agụ akwụkwọ ụlọ akwụkwọ ahụ enwe onye ndị oyibo na-akpọ windo na mmiri na-ezo ọ na-amabata n'ime ebe ha na-agụ akwụkwọ mana ihe nna anyị na-eme bụ ebe mepere emepe abịa ụzọ arụ ara ebe mepere emepe abịa ụlọ ọgwụ arụ ara ebe mepere emepe abịa mmiri arụ ara ebe mepere emepe ụlọ akwụkwọ na ebe mepere emepe ihe na-eburu gịnị bụzi ọnọdụ ndị nke nọ n'ime obodo